nwa ka ije ka ụlọ dan emetụ ha anaghị aka ibebe gee ntị nke a ezigbo infọmeshọn onwe ife ụsụ ji wee karịa nnụnụ ụsụ belụ okpodo isi naanị nnụnụ ọzọ mere ya abịa isi ka nkọwalụgo soludo soludo na-emegodo one year n'ọfịs godu <laughs> ebe ọ na-eme mmụọ tasuo agabi igwuru adọnye iru ọdọnye iru onye ọbụla akọmfam ọ na ọ na-eme ọ bụrụ ile nwa jos ka nkụpụla ya ka were anya ịwa ka ekweta na ọ na-eme ebigide ebigide ada amụ ya ka ọ ga Eh, nwere ọbụrụ ife fọma gọvanọ ọ ya afia nọ president elect kulu dan ọga fọma gọvanọ kopo a ya prezident kibe ka ibe na emeda anyị fọma ngwa bịa ka imezie anụ ka anyị ka ndị mmadụ gbanyela ufim na ka ịkọnfam na ọ na-eme ị ga-aka m dan godu n'igudu bata olori oko onye osi onye osi femebe ife emebe ọ bụrụ ile na-enya kọnfam nwoke kulodan amezaya abụrụ ya nwaanyị na-afụ gị na ya onwe tankyu kulodan a asị ka anyị kelegodi ya na-ebi igi ọgba na-eche ka ọ bịa e, e, ọwaba mana ọka ọ anyị na ọ kalị nwa egwu ya e na-agba ọ kalịgie okwute nna anawa enweghị tankio.

Ọ very special day. Oh, Abozi, I think it's a very special day. Very in Anambra. by you. ka o si adị ifugie onye ka mmadụ kalichie obu nwata ụzọ sibe ite na-ebu ụzọ enwe mkpọmkpọ arịa ihe o nwere ife a na-agbalụ mgba enu ị na-ene anya buru ibu ọ ga-aba nwe anụnụ niile onye ọbụla nnụnụ niile ga-efe frili nwaanyị na blọkụ spesi ibie anyị kwesịrị oge ọbụla anyị nọ efe nye onye oke rurie give to Caesar what belongs to Caesar ife onye ị ga-etu afa tuo onye afa onye ihe ekene ekene ya o nwere ife didi onye a nkịta abụgodo ebighị gị ofu onye na-ala Igbo na-enwere ọdentị come and prove it ofu onye onye ọbụla laikili ya a na-afọs ya afọs ụgbọ niile nna o busikwa na ike dị na agbọ na agbọ ya ka obu ji egbu agwọ mana agbọ na-egbu mmadụ ka ịma nke ịma nke ọzọ ike dị na agbọ na agbọ ka isi eke abụrụ nke onye ọzọ si eke onwe ndị ike ngafa dị ọkụ imere anya ọkụ enwere isi kụpụrụ ya Anambra ga-aba anyị ncha niile if I need from you just nye anyị sekuriti okwu agwụgo ebe a ka ihe fokọs na-agba onye afọma gọvanọ nna aka nọ na nya ka onye afọ oketa ọkpọba ahụ mista kpọọ mr soludo you no go like am because say currently all prof ịdịele wedeli ya gọvanọ ọ ego. four years ago ọ na-akụgodo egwu vice presidential pụta this time around ya nwa akụọ presidential direct iwere anya confam ya imekwa ejekwa na-emekwa ife emere na Anambra ibe emesi before na-emesi ndị mmadụ intimidate based on na na ọ bụrụ na etinye ha ọrụ ndị a na agbaghị n'ụlọ anya this and that nọ dịkwazị ka ego Anambra ọgị nwa nwezie mmadụ gị nọ n'ebe a na-edistribute the wealth ọfụma ibezi isi mmadụ na ọ tụnye ọrụ pati gị n'ọgbe ha onye anụnwa sef ọkọrọ ụdị aka onye abụ ebighị gị o nwere taịm ụdị aka mana udo dị anya fugo ka o si wee dị ụmụ iyo ịgbakọ ewepụ chi alụm ya tosa alụm ozi <laughs> Тусаня, тусаня, тусаня. Не вімо.